igbo pipu, most talented pipu. igbo pipu, most blessed pipu. i'm very proud to be an igbo Igbo intelligent pipu. Agnes Igbo amaka Igbo amaka ndị Igbo amaka I'm proud to be an Igbo bụ Igbo woman onye Igbo Igbo na-eme ihe n'usoro na-eshi eze igbo na-eshi ọzọ ije na amerịka ije na yuropu ị ga-ahụ ndị igbo ije maleshia nwanne ị ga-ahụ ndị igbo Igbo I'm very proud to be an Igbo o